esi be ga-agabụ onye iji m ụdị okwu chukwu ajụ di na nwunye na ezumezu na-akpa nkata ọfụma achọ ichekwa kacha chi feefu tupu ịbịa ịṅụ mmiri n'usekwu m antị ihe ahụ m gị ebe ahụ ụtụtụ ọma udo adịkwa ịdị nnọọ ka onye hụrụ mmụọ antị arụrụ m achọ nrọ ewu nrọ ji ọkwa ị nwere ike ịkọnwụrụ m ya amachaghị m ka o si bido mana echetara m na ahụrụ onwe m dị ka m na-aga ụzọ iyi anya ojii eh? ihe anya ojii mgbe e ruru ebe ahụ ahụrụ m ka mmiri na-eri igwe igwe ole ka mmiri na-eri igwe ezugo James nke ezumezu amabara m na mmiri ahụ na-egbughị oge ọbụla ga-atọpụta ya mhm. ọ ka dị ndụ mana obi na-acha ya ezigbo ọkụ ka ọ na-achọ ịgwa m okwu amaghị m ebe dị mkpọbụ si bịa bagide m n'azụ jide m chọọ itogbu m mana amịchapụrụ m ya n'aka mhm. wee gbapụ ọsọ mhm. ka m na-agba ọsọ ahụ anụ m ka ezogo ji olu ike wee gwa m okwu si gbaa ọsọ gaa gwa m udo m ya biko gbaghara m mgbe ahụ ka m ji wee bilite akpịrị wee kpọọ m oke nkụ ọ kpọrọ nwa udo m hmm. ama m ihe nrọ gị apụtara naanị nrọ ka ọ bụ o nwere ọzọ ee eh, anti agara m ekweta na ihe a bụ sọsọ nro mana kamgbe izu ụka ugbu a oge ọbụla m mechara anya ka m rahụ ụra naanị izu ụgwọ ka m na-ahụ ụra atụwago m ugbu a ka m jee rahụ ụra ịnụ o oh, anti mana ntị ọzọ anụkwala nrọ gị a eh, anyị achọghị ka ghọtaghee ya ịmakwa n'aka na achọ isi ọ ga-achọ enugo uche m dị ya ndị ewo ọgọ m nwaanyị ezi ọgọ m nwaanyị good nwa kpọkọrọ ya good morning nwaanyị mara mma agwara m na ị chọrọ ịhụ m ọ dịkwa na mma nke anyị ji ji na ọkụkọ bịa ebe a <laughs> nọchi ezigbo onye arụ ike nke mbụ na ezumezu abịara m ikele gị aga m agwa ụwa niile dị kara aka o kwesịkwara ka anyị chie gị echichi na ezumezu <laughs> nwa ọkpọkọrọ ya ịsa m isi ị hụrụ ji a na ọkụkọ a hmm. ọ bụghịkwa naanị ekene nkịtị o awọ ada agba ọsọ ihe na nkịtị <laughs> nwa ọkpọkọrọ yọọ biko ewele iwe mana o nwere ihe m ji n'aka gwa m ihe mere ji bịa ebe a biko ka m kpọọ okwu aha ọ maka nwa gị nwaanyị bụ Ngozi ọ ga-amasị m ka ọ bụrụ nwaanyị m ma ọ bụrụ na ị kweta oo ị nwekwara Ngozi ebumnobi gị a nọọsụ kamgbe ka nna m kụziri m ka abụ nwoke n'eziokwu nwa ọkpọkọrọ yọọ itozuru dị mkpa mana nkata bụkwa nkata dịrị gị na Ngozi o ya bụ na ị nwere nsogbu ana m abịa ya tupu ị gate aka biko biko bịa were ji na ọkụkọ gị ya biko ebe a bụ ụlọ ọgwụ nọọsụ biko bịa ọ na-achọ gị na wọd akọrọ gị eh, ọgọ nwaanyị <laughs> ọgọ nwaanyị jidekwanụ ka eji nna jisike jisike si ụkwụ gị asọfụrụ obere eh, ihulesi nwa mata ji pụta eh, mana aga m edozi uche gịnị na nke ị na-eme eh, anụla m maka ụdị ọnọdụ a mana ahụbeghị m ya mbụ ngwanụ onye nkụzi odee jisinike mbanụ nne amụtara m na ọ naghị adị mma isi na ahụ nwaanyị mụọ nwa ji ụkwụ apụta ụwa maka imerụ nne ya ahụ nyela onwe gị nsogbu aga m edozi nwata ka o jiri si pụta nne nne ọ dị m ka ọ nọ n'ihe mgbu maka na itinyere aka ahụ nwaanyị ya iji wepụta nwa nke a bụ eziokwu nne o nke a karịkwara gị o biko nne ekwela ka nwaanyị a nwụọ n'ụlọ a Stephen mechike n'ọnụ ka mara ihe na-eme ebe a akọ gịnị nne ihe anyị na-eme abụghị ya nwaanyị a nọ n'ihe mgbu nke ukwuu biko nụ ka anyị kpọga ya ụlọ ọgwụ ugbu a ya mm, agba gị aka chaa chaa ata ntụbụ isi n'oge a nke nwere ala ọgwụ jeria isile furu gụbalị igwe kali ikwelile merugo ozinuzi mgbe meje kwụnụ stanrụ abịa marụ Stefani nne biko nyere m aka ka anyị tinye ya na baro bupụ ya n'okporo ụzọ ka anyị mara ma ya ga-ahụ keke iwe ma metata egbudo nne ikwe nne metata nwa ọzọ bụzi kworo akpọtala brọt akpọtala brọt akpọtala brọt jide ka iji o n'ogbo m enyela onwe gị nsogbu enweghị ihe ga-eme ego ọrụ gị aga m ahụkwa na akwụkwụrụ gị ego ọrụ ụbọchị ndị ọzọ o daala onweghị ihe nke a bụ Doris gịnị kara gị obi ịbịa n'ugbo m wetuo obi n'iko ejighị m nsogbu bịa achọghị m okwu kedu ihe ị chọrọ ọkwa ugbu a ịkparịchara m n'ihu ezinụlọ m <laughs> n'iko ụzuola biko ihe ndị enweghị ha bụ tinyere mgbawa obi nyere m ị ikwupụtara na ị chọrọ ịlụ Chinwe n'agbanyeghị afọ ole mụ na gị nọgoro echekwa m na ị hụrụ m n'anya <laughs> Doris ekwukwela ihe ọzọ ama m na anyị dị na mma mana ọ bụ naanị ọlụ bụ ihe jikọrọ mụ na gị ị gbawara m obi nke ukwuu achọgbukwara m imegwara gị mana nwanne m nwaanyị agwala m ka ihe siri dịrị gị ugbu a amaghị m ihe ị na-akọ m nwa na-ayọrị ndụ nganga gị akarịa n'ịkọ lee eji m okwu bịa ihe ga-eme ka ị kwụrụkwa n'ụkwụ gị ọzọ ma ọ bụrụ na ọ bụghị okwu banyere ịhụnanya gị kuwe ana m anụ dịka onye ahịa osikapa na-esighị esi bụ naanị ya na-eresi ndị ji nnukwu ego azụ ahịa osikapa na-esighị esi n'ala Igbo niile achọrọ m ka ị na-eresi m ahịa n'ụzọ dị etu a isonye n'ihe a na-arụ <laughs> Doris achọghị ka mụ na gị zụkọ ahịa n'ịkọ ọ fọdụrụ ntakịrị ka nwunye gị mụọ nwa ya ahụ gị chọrọ ego mana enweghị ya lee achọrọ m ka iresi m 25 bat n'ime izu a aga m enye gị 50 n'ime ego ahịa gị naanị ihe unu ga-eji tụọ antị ọlaọcha ahụ maka amụma nkwalite ya nye ụmụ nwaanyị ka ha nwee ike nwee ọnụ okwu bụ ịgbado anya mụta ihe a na-akụziri unu nke ọma unu anụla ya ee gbaghara anyị antị amaka nsogbu adịrọ o nweela onye nụrụ ihe ọbụla gbasara amauche nne dị amauche kpọrọ ya n'ike gaa nke nwaodom ka ọ mụọ ya nwa mana ihe agaghị ka esitụ anya ya hei amauche kwanụ kedu ka ọ dị kịta amarọkwa m e ya ozu nwa n'afọ ka eji ọsọ bụga ya na health center ma ọ bụghị ya hmm, nke ka njọ kara ime he ụmụ nwaanyị kwesịrị inwe ikikere inwe mkpebi n'ihe gbasara ahụike ha anti ọ bụghị na ezumezu ọtụtụ ụmụ nwaanyị na-ahụ ịmụ nwa n'ụlọ dịka ịkpa ike ma jiri ndụ ha na-egwuri egwu ha anyị kwesịrị ịkwụsị ajọ agwa na omume ndị ahụ nwere ike imerụ ma ọ bụ gbuo ndị nne na ụmụ ha n'uche nke m ọ ka dị ọnụ ala ịmụ nwa n'aka ụmụ nwaanyị na-amụ nwa n'ụzọ ọdịnala mana ajụjụ mbụ, bụ kedu ka ị ga-esi bụ afọ ime ọnwa itoolu ma were ndụ gị na nwa gị tụọ mgbere maka ego ma ọ bụ na ị chọrọ igosi na ị siri ike ahụghị m ya otu ahụ antị nwa ọ bụghịkwa naanị ka esi akwa akwa ka anyị na-amụ ebe a ijeọma njakịrị laa azụ ma nwaanyị ọ na-amụ nwa n'ụzọ ọdịnala ma ọ bụ n'ụlọ ọgwụ ịnapụ nwaanyị ikikere inwe mkpebi n'ihe gbasara ahụike ya bụ ihe jọgburu udele ma sigbuo nkakwụ ka anyị kwụsị ya n'ihi na ọ dịghị mma anụrụ m na ọ bụrụ na ọ bụghị Stephanie banyere nwa m ka ha bụrụ ama uche gaa health center nke ka njọ karịa ime o unu aghọtala ihe m na-ekwu ugbu a ndị ọma na-ebi n'udo ndị na-emekọ ihe ọnụ ihe ọma ka eji madam unu udoro m aka na ntị maka nwa udo m ka ihe ikpe lolo chidimma hmm, maka ọnọdụ nchekwaba nwa obu n'afọ mana lolo siri nka mkpote na he senta amam ihe m ga-eme hmm, hmm. wetu obi wetu obi uju aga m ihe m mere ọnụ ụwa abịawala eji m ọsọ wee bịa nọ nọ di m ọma chidimma nọ n'ime wọọdụ Uju. ime ha anaghị aga ka esi chee uju wee kpọọ m ebutere ebe a maka na oge adịghị ama m na ọdịmma ha na-echu gị ụra mana ịbịa helt senta bụ maka ọdịmma chidimma na nwa o bu n'afọ ọ bụghị n'ugbu a ka nwa ọdọ malitere hiwe ime ndị nwunye igwe na ndị ichie ọzọ ọ bụ omenala ama m di m ọma mana ka ime chidimma si aga naanị ndị ọrụ ahụike azụrụ azụ nke ọma ga-emenwe ihe dị na ya ee eh? ya bụ na ọ ee eh, ọ ka nọ na leborum nwa ka m ala akwa nwa na ọdụ ebe Chidimma nọ chi ezumeze Chukwu daalụ otito dịrị Chukwu daalụ onye owu na ebe a nnọọ ụlọ amụọla nwa ya n'udo eh, Chinyere ahụ dị nne na nwa mma nwata ahụ gbasiri ike nnọọ n'ọzọ ife ị ga-ehichasị ya ugbu a ka unu nwee ike ịhụ ya eh? nwata ahụ bụ nwa nwoke ka ọ bụ nwa nwaanyị ọ bụ ọmalịcha agadaga nwata nwaanyị ahụ siri ike nnọọ ọnọdụ gị onye ọbụla anya ka na otu ị ga-esi dee akwụkwọ mkpesa ise degide m naanị m ebe onye isi nke pụrụ apụ edeghị ma ọ bụ otu onweghị ebe ọ dara iwu na mkpesa ahụ ị naghị akpa agwa dịka ezigbo onye ọrụ azụrụ azụ abịa okwu gị so okwu mkpesa kachasị ike m hụrụ kamgbe afọ ise rụrụ ọrụ dịka World Development Council chairman nọọsụ ọ ga-amasị gị ịsa mkpesa ebubo eboro gị n'otu n'otu nọọsụ asị m kwuo ọ bụ obi ọjọọ ka unu jiri nara m ọkwa ọfisa incharge rubere m nọzifi ọ bụ okele ọlụ dịrị bọd ịghọta onye ga-abụ ọfisa incharge ọ bụghị ọlụ dịrị World Development kansụl onye ọbụla ga-abụ ọfisa incharge ka abụ onye tozuru oke chere chere chere ị na-akọwa na m etozughị oke e nwere ụzọ ọzọ ị nwere ike isi mee mkpeta ihe a na-eme gị n'ụlọ ọrụ a na-adịrọ mma karịa ibuso nọọsụ agha wee si n'ụzọ dị otu a megide ndị mbịara ụlọ ọgwụ ana m arịọ gị ka ị ma gbaa agwa m kwesịrị nkwa na ikwe gị bụ na ị ga-aga ebe ndị elu n'ọrụ a ma ị nwee ezigbo agwa tinyere asambodo ndị kwesịrị ọsọ m egbu m ya ka unu bụ alawalanụ m nọzi ifi Amuche, ka ị mere taa ọ dị m mma ma ugbu a ka m gbara ọgwụ ikpeazụ m anyị alawala ee ọ dị m eti ịnụ nka nọọsụ chinyere hmm? na nọsụ ugomma chukwu ga-agọzi unu nke ukwuu maka ka unu si wee zụọ nwunye m ndụ mgbe ọ na-amụ nwa enwekwa m olileanya na ihe ga-adị mma echela ka ihe dị njọ tupu unu eme ihe unu kwesịrị ime maka ụbọchị ọzọ biko n'ihi na eme ngwa ngwa emeghara ọdachi ekwere m ekwe ngwa biko nyetụ anyị obere ohere nọs chi hmm? ama m na ekwesịrị inye nwaanyị ahụ ọnya nna ahụ nwaanyị ya iji nwee ike ịmụ nwa ya mana ka isi wee mee ya bụ ihe tụrụ m n'anya nke ukwuu m mụtara ọtụtụ ihe na ya obi dị m ụtọ na ị mụtara ihe n'ọzụgo mma ọ na-aka mma ileta ma o nwere ka a ga-esi dozie ọnọdụ nwa n'afọ tupu echee echiche inye nne ya ọnya na-ahụ nwaanyị lekwa ngozi ka ọ na-abịa ka m ga leta nwa ọhụrụ anyị nsogbu adịghị n'ọzụgo mma ngozi ahụ ọ dịkwa gị ịdị ka onye nsị ọkụ na-akpa nne nna m na-akpọ n'ekwentị na-akwụsị ya akwụsị ọ sị na gị na ya ga-ekwuriri ụjọ na-atụ m o amaghị ka o siri wee nweta akara ekwentị ọhụrụ m o nsogbu dịkwa o kedu ha anyị ga-emekwanụ nne o meela ọtụtụ izu m gbochiri ya ịnweta akara ekwentị m ka o si nweta akara ekwentị gị ngozi hee chimo kedu ihe akụkọ ọ kọrọ na mgbede a mama nnọọ o ha ejighị okwu onwere ihe ha na-ekwu nne ọ dị mma kedu maka nwanne gị nwaanyị nnedị na nwa ikpeazụ ya ahụ nnenna ọkwa ya ahụ dị ha nne udo adịkwa nke ị na-ajụ ese ha gwa m oge m nọ n'ahịa ahụrụ m nwaanyị na-adị na-ego m ahịa ọ na esiwe obodo unu na-abịa ahịa afọ dị n'ezumezu a ọ gwara m ihe tụrụ m n'anya nne aghọtabeghị m okwu ga nnenna bụ nwa mbụ gị chinwe ọkwa ya a sị na oge echi abụghị ojiri nna ya n'ịkọ a ka ma ịjụ onye bụ nna ya aga m agwa gị nke bụ eziokwu biko gbaghara m mana biko were m dịka nwa gị nwanyị ọ bụ naanị ihe i kwuru ihe ga-ebe okwu a nne oge m dị na nwatakịrị otu onye ezinụlọ nna m kpasara m ajọ agwa bagide m n'ike arọdịrị <laughs> m ọnwụ ka ọ bịa gbuo m ọkpa na ọ oge mụ na nịkọ matara ahụrụ m ihe niile m chọrọ n'ime nwoke na nịkọ amaghị m otu m ga-esi ya ụdị ka ihe a maka achọghị m ka ọ hapụ m <laughs> mana o nwere ihe a na-ezo ezo n'okpuru anyanwụ chinwe mama ihe niile ahụ gwuru gị kịta bụ nke bụ eziokwu mama abụghị m ajọ mmadụ ebirokwanụ m ajọ agwa agaghị m agwa n'ikọ ihe ahụ maka na echeghị m ka ọ dị njikere n'ụdị akụkọ a ugbu a biko daalụ mana chinwe ị ga-agwa di gị chọta oge dị mma gwa ya o kwesịrị ịma ndị mere ejije a bụ Victor Okechukwu Loves Onyebuchi Ifesinachi Nwamini Nwaamaka Nwafọ Rachel Ogbuagụ Uchenna na Michael Chukwudi Nweke ndị dere ya gụnyere Busayo Iruemiobe Ikechukwu Ọdụm ndị nhazi ya bụ ejije bụ Chika Igwe Ugomma Ọbụ Ose Isaac Nwale Christopher S Rachel Ogbuagụ Ezaga Chibeze ọ bụrụ na ị chọrọ igere ihe omume jide ka iji n'efu pịa akara 421 na Airtel ndị na-ewetara gị ihe omume jide ka iji bụ ụlọọrụ mgbasa ozi steeti Ministry of Health na njikọ aka ụlọọrụ mgbasa ozi EBBC at kansụl na EBS redio site na nkwado ndị mba Amerịka